si ebe a kịta bụ ofe um, nsala hmm? mụ na-esi o mụ na-esi onye anyị na-esi ebe a ka a na-akpọ n'ụma gị irigo n'ụma gị n'ụma gị aha ka akụkọ magi ebe a eh? ihe ọ na-atọ nwaanyị a ma esi nri sie nri adịghị magi ka ịgwa e mara m mesi nri nsala ka jiri marizin ebe a nọ na eziokwu ezụlọma na-eti ihe a e na eji obere eji ihe a na-esikịta bụ nri ndị nze ya na akpụ ya nri ndị nze anyị nwụrụ um, ndị ọrụ bịala anyị na ntị ka m gwa gị onye ọbụla bịara ọrụ na be gị na-esite nri na-enye ya ọ na-eji obi aṅụrị alụ ọrụ ịma mgbe ọrụ ji wee kụọ bụ mgbe na-eme aha ọ na-ahụkọta ma ego nri ma ego ihe niile ọ bụla ofon gị na-eme ya ma mafugo ya ahụ ọ mọrọ ahụkọtazi ego ma ego nri ma ihe niile ahụkọtasịa ya ọnụ ụkọ ya ebe a onye ọrụ abịara ọ na-arịọ na-arịọ ya after nyere nri onye ọrụ ọbụla bịara ebe gị wepụtara ohere siere nri ga-akaba ahụ nụsi ike n'ịrụghị ọrụ a ka isi wee chọọ ya ụnụfụrụ ya jud bịa suo ori bịa suo ori bịa suo ori ụnụfụrụ ka ya bụ ofe na-aga jud isuo na mkpụrụ zati n'ihe a eh. bere akwụkwọ ya tinye bịa na ka anyị jegosi ụlọ ọrụ anyị ji n'aka ka anyị jegosi ụlọ ọrụ anyị ji n'aka onye suo kpam kpam kwam bịa na ka ụlọ ọrụ anyị ji n'aka na NTI ihe na ọbara NTI obi eziokwu ebe a na-agwa nke osi wee anyị ebido ebidogo ịfụ ụlọ aja anyị ebidogo ọrụ aja a na-agwa gị ya ime ihe dị na ụlọ aja anyị gwọrọ nọ nwayọ nwayọ malitetakwa ka anyị si wee bido anyị gwọrọ nọ nwayọ nwayọ unu echefukwara ka anyị si wee bido na nti a unu nwere oge mgbe n'ebe a bụ ọhịa anyị emesịa nweta nke a anyị abago n'ụlọ aja nke eji eji wee mee ya ka ọ bụrụ ụlọ ebe obibi nwee na-anụ ọkwa ebụla ya ya ka anụ n'elu ya daalụ hmm, n'ọlụ unu fụ ka esi eme ya emechakwa anyị ga-egosi unu ka mgbe emechakwazi ya a ga-eme ya ebe niile na ntị igbo nwere ihe ha ga-eji wee rụọ ụlọ biri n'ime ya na-ejeghị ahịa goo ihe ọbụla ma nwere ya ego n'ahịa mana rụọ ụlọ biri n'ime ya o ya chiri gosi na NTI ebe a chetara ebe bụ bụ eziokwu ka anyị na-esikwa nri anyị a na-esiri ndị ọrụ nri ihe eri na gị ọha atọkwa ụtọ ọ ga alụkwa n'ọlụ hmm, biko ihe unu ji eme ya enwe ihe ọzọ unu tiri n'ime ya ka ọsọ nsọ aja ka unu ji eme ya sọnsọ aja na mmiri ee ọrụ ọnya ọfụma ọ na anọ iburie na etinye nwayọ nwayọ ọ na-aga hmm. aja ndị mmanya na-adị mma ihe eji alụ ụlọ ya ị na-ahọ ihe ụwa ya ka na-ahọ na njiri ụkwụ ọsị anya mgbe ejidela aka mma dị mburi ngawa ndị odi a mmemme na-etinye nwe obere obere ọ na-aga nke atụ itinye ihe ọbụla simenti adịrị ya nwere ihe ọbụla na-etinye n'ime ya ọsọsọ mmiri na aja ya ka esi eme ya ọ na-amapado ị na-amapado ya na-aga daalụ na m akwa ndị na ga-alụkwa ha na-alụ ebe nwayọ nwayọ ngwa jisie na ike